na-amabazi ya n'ime unu ụka jee nye unu bere na ụmụazị maka unu chọrọ ije enigwe ma unu chọrọ ije enigwe <laughs> unu ji apụta ka nye unu bere na unu ka unu mee ihe unu kwesịrị ime n'oge kado <laughs> time kado <laughs> oge agabeghị vanity king ọgbaka meele gị maka ndụ toro ogo ndị ugo okenye nọ na nke Ebuka Obi a nakọrọ bren okenye nyezie ha bren ụmụazị ha anaghịzi agba Ebuka Obi dadi ọkwa maka ịchọrọ ije enigwe ka anyị testee dis wine mara na ọ ga-awụ ọkụ like this mention ka anyị mara na ka anyị mara na ndị a na-aha sistem ma ọ na-afọnshọn n'eziokwu ka anyị mara na obodo ọwụzugoro polisi kọntrị ọ ife kwuru ka a na-eme mmadụ tu abịago anyị chọrọ ịma why ndị mmadụ enwetaghị notification so now two people again maka mere ụnụ mention you anyị chọrọ iji mention you were gaa this time around ka anyị na, na anyị ọ na-apasị iwu Facebook family community ịghọtago e Mhm. ozi ya na-eziwu ndị ọdịnala ka nna ezi ozi ndị igbo ndị wu ndị igbo ka nna ezi ozi ya mhm. ụmụ igbo ụmụ ndị gbuo ọwụ na ụnụ bata ụnụ a na-ashia this message o meghị onye ọwụna ga-emekwara anyị fake miracle n'ala igbo again chinonso ori izu eze na-ekwe ee kenere m ovu ego na ne nga eze na-ekwu ọmaka mere ha uwu na-ekwekwene ka onye ụka ọwụ na hụrụ ya ọnụ bido ma na isu ọbịa na nka ekwuru ọbịa igbo ukwu ebe ọwụ na ụnụ hụrụ ndị ụka chalenji enu omeghị onye ji elesi ya ifek again anyị ejidego ibe ha aka naraba destin were na-edozi ya na be anyị na-eme omenala anyị na ọdịnala anyị advatizment a ga-asụ na isi adịghị anyị mma ọnwụ nta ka ha kwuwere ihe ahụ ihe a gwara ndị nna nna anyị ha so mgbe ọbụla a na-ekritisize gị bikos na ị na-eme omenala na-enwere onwe gị aṅụrị onye a na-ekritisize gị ibe ọwụ gịnị ọkụwasịrị ọmaka ma ịrụ na anyị anatago ha soshal midia and anyị ga-eji ya na-edozibe anyị ha ga na ha ga na agbafu isi onwe ha afọ n'orie na afọ na nkwọ na eke iji abụ ndụ fada ga-apụta na eblem these people why did you people do something like this to these people now ha amarago ife ị gaghị ahọrịkwa anyị again ndị ọhụrụ na-asị na ha na-eje ụka nwa na-eje ebute ihe ọjọọ niile dị iche iche gịnị ka anyị mere ha na anyị nọba anyị gịnị ka anyị mere ndị na-eje ụka na anyị be anyị ji eje butere anyị ihe niile dị iche iche ha na-arịpọtụ fesbuk anyị ha na-agba anyị ndị isi adịghị mma ha na-eme anyị everyday ha nweje edere ezikwu ka ndị nna nna anyị sef jee na Abuja jee nara ego gbapụtakwa so these people these guys na-ebi fake life everything about them is fake life and that is the only reason why anyị jiri naghachikwu ndị ichie ebe anyị we are tired of fake life we are tired of lying to people We are tired of saying what we are not. We are this, we are this, we can do this, we can do that. We are tired of disappointed. We are tired of Ebukobi fake miracles. We are tired of Nollywood tagging us bad, bad names. We just wake up one day and realize that n'ifedema isi anyị n'aka. That naivana ibe a na-agwa anyị na agwa sugar na o sugar. ato ka shuga So we just is self-realization. ndị ihe anyị mere so anyị na ndị ụka anaghị eso okwu mana onye ọbụla ga-eji afa ndị ụka bịa ka o mee anyị ife ihe anyị ga-eme onye ahụ na n'ala Igbo ọ gaghị alaike ya ọ bụrụ na o nwere ife mara gị ife ndị ụka ife mara gị nnọọ nwanne gaa mee ibe ahụ mara gị mee eto wọdụ ndị mmanụ mmadụ lụrụ plenu bufụta ya ọ bụrụ na ọ gara na-ekwu na eji m alụ plen were maikrofon na-ekwu na o ji alụ plen onweghị onye ji atụfuru onye ahụ ọnụ mana ọ gara rụọ plen gosi ndị mmadụ na ọ ga-alụ plen ebelive mmadụ rụrụ moto mmadụ rụrụ mikrofon mmadụ rụrụ a lot of things so kedu ihe mara gị we have come anyị abịago ka anyị kpochapụ esi ife ọjọọ niile na-eme na-ala igbo so help us chukwu okike abịa ma onye ọzọ ga-eme ya n'ọnụnwa ga-abanye anyị n'ime anyị ewere na-eme ya maka unu ji anyị were kwara ngwa ọrụ anyị ebelivugo na anyị nwewo ngwaọrụ chukwu okike abịam anyị nwewo dị instrument of chukwu okike abịam anyị nwewo dị. ma hama ma tools anyị nwewo ngwa ọrụ ndị ọrụ anyị ka anyị na-arụ onweghị onye ga-enye anyị ọdịsi fek again anyị agaghị ewe ya ebuka obi onweghị ibe mara gị ahụrụzina ndị mmadụ ọ bụrụ na ị na-ezu ohi ijezuo ya asaịdị ịzụcha ya ga be anyị nke a dị iche ọnwụ ha anyị ka ị na-ezu mana nke ahụ na ị na-atagbu isi ya ebee ka isi bata gị nwa ajọ nwa ebee ka isi bata bata nne gị afọ na elesị ndị mmadụ elọta lot belivuo fake bụrụ na ọnwa nne gị ka a na-eme ihe anyị na-eme ndị mmadụ ka e ka obi ji adị gị let us be specific and be realistic sometimes a na-ekwu igwe ọ dịka omere na-emere dị man jelosi kedu ka o si asụ na ọ na agwụ onye isi na ọ na-eme nke a na-eme nke ọzọ ọwụ dọkịta ka ọwụ nna ndị omenala na-araizinụ na-araizinụ na ha steeti ka anyị nwere nna omekwe steeti nna ibe nna abụ ibe dịka futbọọlụ ibe dịka wọd all so na kingdom nation anyị na paradise anyị mana abia steeti imo steeti anambra steeti pọt rivers steeti enugu steeti ebonyi steeti na na kwụrụ kwụrụnụ chinchin mmụọ nwoke mmụọ nwaanyị na mmụọ ihe nwa dị obere ndị ichie na ụmụ ọkpụ na ndị otu ya ọ ya nwa jos mmụọ ndị nna nna anyị na na-edozi isi ha hapụ na ụmụ akpakara dị ngwoma abụ fake one day ha ga anara kwa ọsọ they will one day ha ga-agba ọsọ ha ga-agbachakọnata n'ofu ebe na-eme kpekpere kpekpere kpekpere kpekpere kpekpere because ha adịgo confuse ụchụ niile ha ọ ga-akọbacha ihe na na arise challenge enu ha mana comment section fabugharịa ya ụchụ sụa na ụchụ ahụ fakọọ ya ọnụ target kụọ nụba ya ụna ka a ga-esi emegide ya ndị ụka mara ibe be a amaghị ndị a amaghị ibe let me tell you onebe esighị ma ibe a <laughs> gwara na onye ọbụla dịka ụmụazị ji eje enigwe so ha na-emezi ka ụmụazị vụrụ ụvụrụ okenye be tụhuo vụrụzi ụvụrụ ụmụazị dobedi ya onye gomere a ji akpa Ebuka Obi dadi ife awụ ụmụazị ka ha wee ihe niile ahụ ma ndị Ebuka Obi tọrọ ba na agba ya dadi pa chọrọ ije enigwe the kingdom of heaven is like ụmụazị so <laughs> Ugonna edu 80 years <laughs> nwanne ụbụrụ ụmụazị ka eji iji akpọrịrị Ebuka dadi <laughs> ndụ tọrọ Ebuka <laughs> na chọọchị Ebuka na-agba Ebuka dadi ihere ọ na-emekwa ụlọ eburugo ụbụrụ ụmụazị nye ụnọ. ebe na Germany a na-agbara nkịta a na-agbara nkịta ọdịka tiketi ya tiketi ụmụazị ebe a ka nna hụchaa ihe bụ na a na-agbara nkịta tiketi ụmụazị ịdọghị na tren ọnọrọ ana so a na-agbara nkịta tiketi ụmụazị so na nkịta wa ụmụazị a na-eme nkịta adopt a na-eme nkịta ka ụmụazị hie a na nkịta wa ụmụazị na nkịta na ụmụazị wa ofe ihe so <laughs> so bred nkịta ka edekọrị ụnụ na ụbụrụ ụnụ na-akpọ onye tara onye ụnụ tara na eji dadi na ihe ebele ụnụ chai alụ na ndị omenala na-achị ya ịma vidiyo enweghị ibe iji emecha ndị e nyere bred na ụmụazị ha kọmpla ya with you anditie bi bacukũringio nketania cinketi umwachima no ũmbere no umwazikũu itie hacukũringi hagũringi ibulungutu huognana ande ũmbere no umwazikahang'ore so hambali ibunene hajenjeni gwe dadi na ife anyị na-ekwuwe okwu ndị okenye ka anyị na-ekwu anyị nọ n'obi ndị ichi ya dịanya wurugo okenye onye ọbụla na-eme omenana iji agbarịrị isi ya wọt god ọ maka ndị be anyị ịfụcha ababa tokwere ndị afụkwara ibu wụrụ oke <laughs> ha furu na ha wee okenye mana enyere bre na ụmụazị ha chọrọ iji enugwe <laughs> nke azụ ọgasikwe dị ike <laughs> ro ozu Rozu, ngotebe wala nguzulika to God. Anakan tuwa, anakan piage no kona, lago we wala nguzulika. Enonso, ai ba kuru jabera jamani kaya na ko mu ibondungu kano mu ibondungu anya no hiya kabana ko. Ona mo basi ani munu ka je nyonu bre no mwaze. Makono choli je ni gwe. Yeah. Yak mono choli je ni gwe. unu ji apụta ka nye unu bere na unu ka unu mee ihe unu kwesịrị ime n'oge kado <laughs> taịm kado <laughs> oge agabeghị vanity king nke meele gị maka ndị tolo ogo ndụ ugo okenye nọ na nke Ebuka Obi a nakọrọ bren okenye nyezie ha bren ụmụazị ha anaghị akpọ Ebuka Obi dadi ọkwa maka ịchọrọ ije enigwe tata tata ngwachịcha gị okwu icheke na ka e chọrọ inwe brenu nkịta bren ụmụazị ka ị chọrọ inwe ya om bren ineva mari nne mari mari ọmari gị ọmarịwo na m ejezighị eji gị zuru ike ị nọ na jemani ọzọ mari ụmụ niile ajụrụ n'elu ụwa ha agbalị so uchemba amara ọmaka meere gị my brother <laughs> ya mgbe bren isi n'ụlọ nga at work eziokwu bụ ndụ nna enyere gị bren ụmụazị maka ịchọrọ ije enigwe platfọm ahụhụ maka platfọm ndụ chọrọ ije enigwe and ihe anyị na-akọghị ya wee fụrụ na ahụta okpokoro ibe wụ ahụgụwụ ahụgụ mana enyego gị ụvụrụ ụmụazị asụ na kingdom of heaven dịka ụmụazị so nọọ ndụ dịka ụmụazị na-eje enigwe so emeghị ụnụ ụnụ dịka ụmụazị ụnụ abịazire na platfọm a na platfọm a wụ ndị okenye ndị nọ n'obi ndị ichie ndị nwere sensị ndị okenye wụ ndị na-anọghị ya hmm? ụhụpara e, ụhụ platfọm ụmụazị yes ya Germany <laughs> nne oyi ji atụ ukwe marakwa na iji ahụkọrọ ute gị bịara m hodez ka m were gị chụrụ oyi <laughs> isaba ko dia bena za mwale meti na aba ko meti na ije meti kwa mwale here <laughs> and udodo That's why you are not ashamed of 50 years uh, you live in Germany. Nwanne onwe gị ndụ nọ 30 years say ị na-ekwu. Ana m eche mgbe m ji 30 to 30 something ị na-ekwu 15. 15 aka peka na aka nwa nyaa. Trauma, tradisional mondema gbakamele uche mba mara chineke chiemerie ihe mkwe ọ mmụnwa ebue chukwu ụzọrọ na nke n'ala akwụ ụlọ anyasị ana m alụzi na dị ihe plan, Ali na de ali za tugonna di heche che mechezi na train station. Mm. ga bolom je pipe. <laughs> Emmanuel Best. the funny part of it. Reasoning like a kid just because na atro ha <laughs> na lolo. <laughs> ime ka ụmụazị ọ ibe ejiri a nakọrọchara ndị okenye niile ahụ ụvụrụba ụkwa ha ụvụrụba ibe e nyere bewa ụvụrụ ụmụazị andị ọnwụ na ọ na-eji gbuo ụmụazị were ụvụrụ ya mee ihu a kedu ibe na-eme ka ụmụazị n'obodo a ọ nkịta ndị ọ ka eji eme ya dọg asụzie god hapụkwa ibe niile ahụ ọnwụghị ibe ọbụla ka iji eji ike tinye ọnụ na ya mana sometimes nna agwa gị okwu okwu nna agwa gị ahụhụ okwu m anakwa m ede na akwụkwọ bịasị na o nwere ebe m na-eje chịkọnata mmụọ na bịa m ihe ọ mgba ihe ọ na-apụ eze bọsị ọhụrụ na ike gwudo ike kwu m agbanyụọ m ana m eme shọt vidio ọlọngụ vidio ka m mhm. nwere ike igebe egecha at end of it mụta ibe ma ọ na middle of it or something like that otu a ka ọ dị ihe mmụọ ka m ọ eme ọmụnwa wee eze mmụọ obe agụ nkwụ agụ anyị ga-apịawa gị azụ ọsịsọ ifumeshọn je paịpụ ka ụnụ bịa na achọ okwu ibe na-achọghị ụnụ a na-agwa ụnụ na ndị omenala anaghị m abịa krismas abụghị <laughs> m krismas pesin hmm. abụ m onye omenala chere m mgbe a na-agba ududo nka very soon you go start mmadụ ehe because ụnụ nwawo ndị ụka ụnụ edisivụzire ndị mmadụ na ụnụ na-eje ụka ọkwa na ihe nji bịa ogoa ibe a na-afụ ụnụ n'ọnụ maka ihe a na-afụ ụnụ n'ọnụ ka m ji were pụta hie ka m pụrụ vuoro millions of people na-ebelivu na ụnụ nwa na-eje ụka na ụkwa ha ibe ụnụ na-ekwu ụkwa ha otu aka inu si ada n'ọnụ si ada n'eze ka o si atọ n'ọnụ n'ọnụ nwawo ndị soro okwu ọnụ meso na omume m look at ihe ị na-ewishi ewu mmadụ ibe ịsụ na ịwụ nwa chineke echi ifele ekwe gị baa n'ime unu ụka ihe a dị rizin waya unu ji wee dị kampụ na katọlik chọọchị jezie emepezie ụka alụrụ a na ụnụ enwere ezigbo ụmụ chineke enwere ezigbo ụmụ chineke na-efe chineke n'ime mmụọ na eziokwu mebi ha laiki ha otu anyị si eme na n'ụdị nke anyị ha na-eme the other mana anyị nafa anaghị eso okwu enweghị ike ichere gị echiche ọjọọ enwere ezigbo ndị otu kristi andị anyị mafa anyị naba na-ama njakịrị kọọ ọnụ nụkọ sef mee ibe niile a na-eme eme bikos anyị bidokọrọ we know each other onye ọwụna ma ife ibe ya ma mmadụ dịka evangelist Ginika evangelist Ginika onye ọla erika ọwụ so enwere ezigbote ndị enwere ezigbote ndụ ụmụ chineke ha na ha akparị ndị ibe a bikos ama na agba ochie na agba ọfụụ ụhụ ụnụ nwa chọọ ụmụnụ nwa onwedoghere ebe ọwụna ụnụ nọ dị same thing ka ụnụ na-eme ụhụ ụka ka ụnụ na-aka ọgwụ ka ụnụ na-agwọ na-ezogharị wit baịbụl mmadụ ka ụnụ na-egbu ibe ọjọọ ka ụnụ vụ n'ime were baịbụl kọva ya ndị dị ka ụnụ ka a na-agbafu isi afọ yes biafra maazị ọmaka ma ele gị nenebe na kọment sekshọn ka ife ihe na-afụ ndụ kpọrọ onwe gị ndo ndo ndo otu ebuka ka ịfụ ndị ụwa kpọrọ onwe ndị ụka ife na-afụ ha n'ọnụ nwa here wish you dia wish you this ụjọ ga-atụgbu isi chọ ụnụ niile n'orie na afọ na nkwọ na eke andị onwe na ya dị ebe ibu inegharị ya anya iji afụ na onye omenala ebirigo na ya adịga ana m ese ndere ụnụ ndị omenala n'orie na afọ na nkwọ na eke na ya adị ụnụ ị ga-afụ na ndị omenala bi andị ịfụ ha na ndị omenala aha na ya dị ụnụ ibido tụwa egwu ọmụka ka ị na-ewere iwe taa jee nọrọ anya anyị na-ewekọrọ ibe anyị ndị omenala ga-ebido na-ebi na ya dị ụnụ niile dị iche iche ebe ọwụ na ibi iji apụ na efu eze nwaanyị bi ebe a ma ofu ofuru aka dị ofu ma ofu dibịa ọsọ ka ụnụ ji agba ọsọ n'orie na akwụ na nkwụ na eke ka ụnụ nwawo ndị ụka ụnụ aka agbawa ndị omenala wekọrọba na ya dị ebe ọwụ na ụnụ hụrụ ndị ụka na-eme ife jee na ebe ahụ jee were ya dị fa ji agba ọsọ wekọrọba na ya dị ndị ụka na ya dị ndị ụka akụma ndị ama ụnụ na ikuku na ori na ahụ na nkwọ na eke ebe owu na onye ụka bi o ji abụ onye omenala ebe ahụ andị ọpụ ha na onye omenala ọ ga na-efe ilu ọnkọmfọtebụl ọnkọmfọtebụl ahụ ọ hụ ọsọ bụ ọwa hụ ọnwụ <laughs> chinikili mụ ka ụnụ gbaghara amụrụ m ọgụ amụ andị ejighị m ike eji ọgụ nwanne m na-agwa ụnụ ibe ụnụ a na-eme ya ọsọ ịzọ ọ bụrụ na e nwere ebe alụrụ sef kọntentị sọsọ sef kọntentị ndị ụka ewechara gị ọdụ ụlọ ise ndị ụka were ya nọ ofu onye omenala ji ha were fa agba ọsọ ịgbakọta ndị omenala ndị ọzọ tikọ ihe ebe ahụ hmm? <laughs> nwanne iji agba ọsọ veri soon ịbata na izu ọba ịbada ndị ọdịnala karịrị ndị ụka ụnụ ọka na-ekwunye okwu ife ụnụ nazi emewe ijere chọọ ofe ife ọ ụnụ na-eme ndụ ụnụ nwa wepụtara nọliwudu ife unu wepụtaziri iwu unu jee ụna aktị ya ife ọjọọ were eje dobe n'ubi be mmadụ ka ebo ya onye omenala no ọ ụka na-evugharị ibe ahụ ụnụ dụ alụrụ ana andị emego m ụnụ ụnụ enweghị ike ije enigwe chineke bịagodo o ji abịa na ugwu awụsa ma ọ na legos kpọrọ ndị o ji akpọrọ ivin o elu legos legos a na-anyụ nshi na gota ebe chineke ji abịa wee ibe jos ma ọ na jamela ma ọ na biu o jedughị elu meduguri maka ijiji na-ebi na Maiduguri vuvuvu so o jeghị elu na Maiduguri ụmụ ji abịa kuples ma ọgwụ mgbe kpọkọrọ ndụ nke ya narie onye ka onye <laughs> chineke omekwa chineke na-akpọrọ ụlọ <laughs> ụlọ akwụkwọ ụmụ ndị ji ụlọ awụzighị ụmụ chineke chineke ahapụgo ụlọ ife alụrụ ada ka ụlọ nazi eme na-ata ma anụ onweghị ife ụlọ anaghị eme chineke ahapụgo ụlọ enwere ezigbo ụmụ chineke andị ọ bụrụ na chineke akpọrọ ha ezigbo ụmụ ya anyị ga ebele chineke akwa ọbịa kpọrọ ezigbo ụmụ ya mana ọ bụrụ ma ụnụ nwa na-eje ụka ebuka obi nna enweghị ibe ụnụwụ Humphrey bụ okori mgbuori God will God will judge you very soon ọ karakọrọ ihe ka ọ so owuwo ga ewu nwanne iwuoro bịa ya ewere e ma ma kụọ iwori iwori iwori iwori akụọ ngudugaduga anụ mpama ị na-achọ onye ị na-egbu wute ya bụ jizọs gbuo onwe gbukwuo onwe kwechiri nwanne ekwechiri m ihe na-awafa isi na germany asị m mmụọ be anyị ma ife iji emere m bifo man wọgụ ọsọ ngịnị gbaje m na germany ịgbaje ha germany hapụzie dị ọgụ eje m anụ ya ndị ana m anụ dị ọgụ ndị ana m ahụba ka onugbu ọ bụrụ na nnụfụ teman media warriors ebido nkebe nna anyị ọgụ ọgụ egologo m ọgụ a 24 hours and n'ime 24 hours ife na anụ ọgụ ahụ ebe 1 hour 2 hours or 3 hours teman media warrior ga-anụfụga the other one ama onye ike ji onye gba ọsọ nne ya <laughs> wetin make you run for Abidjan <laughs> amụma ebe abejan dị anambịa na abejan ụnụ nwawo ndị ụka ọmụnwa wo mere ndị ụka ha na-eyuzu fake name na-atụ ashị na-evupụta fake news na-evupụta manori wood manọrị punch manọrị ihe ọwụna <laughs> chai na-atụnelu m obi agụ ọfụ nkwụ agụ ojii ọkpọkọ wafu kọwafu ekwezu anya na na jakadeveri na negodo ọkpụkpụ ngwere ojii akwa ya ndụ mmadụ duka duka nwanne emerichego m ọgụ niile ebuka obi enweghị ike stand wutie ndị feki mirakụl ọ na-eme ọndụ goro ego na-evuri feki news ndị omenala wuo ọmdịna wuo enyi <laughs> ndị eze nwaanyị be anyị ekene m ụnụ ndị eze nwaanyị ọdịnala chai enwere ihe eji ekene ndị eze nwaanyị ọdịnala chai ụnụ na-aga ụnụ a na-emere m ikwu ụnụ dụga adoga adoga ka ọ na-ewe ndị ụka iwe ghọtago chai ọ gịnị dike Charles ọgbọka meere gị my brother ndị eze nwaanyị ogbe agụ nkwụ agụ ndị eze nwaanyị ndị eze nwaanyị be anyị ọmụmaka beelu ụlọ ụlọ karịsịa karịsịa eze nwaanyị akụ abata ijele ị na-acha nọkọ na ebe saịdị nke gị <laughs> chai nna anyị eze nwaanyị imuo <laughs> nwaanyị imuo eze nwaanyị ọnụ imuo chai ndị njide ebube ndịkwa ebe eze nwaanyị akụ abata n'ihi ala chineke <laughs> ihe tradishonal ged njide ebube dị ese ezu ọ na-ahụ ndị ụka ọ na-ahụ ndị ụka chineke eze nwanyị niile nọ n'ala igbo niile alọvụọ m ụnụ na ori na ahụ na nkwụ na-eke ọnụ nwawu the light of the nation o ibe eji ụmụ akpakara dị ngwoma nwere uche ụmụazị nọ n'ihe Christian ladies amaobi taa gịnị ka adụ bụ obi otefo maobi otefo weta uche ụmụazị maobi otefo weta uche ụmụazị nne ikenji ekponshi ụmụazị adọm ikenji asọdapụtara ụmụazị adọm this is the last <laughs> warning you okay nwanne ndị omenala jide moto ha ife ndị omenala jide ha ewere be moto wee kụjijie ha ọba ị na-asụ this is the last maka ị na-awụ ụdị fekinem owozọni kukene vileji hebe a ka ndị omenala wakele anụ ọhịa chai chineke chukwu chukwu chukwu chukwu eze chukwu okike were nnukwute <laughs> eh? ego vi ndị omenala na ndị ọdịnala niile chineke fagofu moto ve ego falụfu na enwe ve alụkwa were nnukwu ego chọọ ndị omenala niile na ndị ọdịnala niile mma ibe ahụ my e prayer point <laughs> chineke Jonathan do kafo ba na onye ọwụna na-eme omenala ije na-eriju afọ n'orie na afọ na nkwụ na-eke tie ije n'ọkpa tie ọkpa n'ije gaa na mmụọ ahụ ịmagasị na-eje eme ite ndị na-anọ na mmụọ ahụ na na-eme ọsịsọ anyị ga-ese ndị ụmụ anyị township fajie fachọrọ ụlọ nako kubenduka hoso geme ai gacho nduka hoso uti emetomabaga vaja nayo boso chireka mbia ngawe kaongosinge Vamos lá, não vamos outra, vamos por isso. ibe a na-achụ ndị ụka ọsọ ndị ụka a ga-ahụ ụdụgo nnukwu mgbe ọbụla ụdụ bere ọsọ ha tradishonal akụkọ edede ọ dịghị ọnụ ga-agba ọsọ ọ bụ na tradishonal nwoke ede mụ nwa anaghị eme ihe a Mm-hmm. anyị ga-achụ ndị ụka ọzọ ndị ụka niile abịago m iyi unu egwu ka ị hụrụ ụnụ nwa ahụ nwuchie anya ịlahụwala ụnụ ga-alọta nna nlọ andị ụnụ ga-alọta nna nlọ ka mbụ isi ibe a were abịa ụnụ nwa ahụ nwalahụwụla ụnụ ga-ahụ ibe a ka ọ na-achụgharị ụnụ na na ahụ na nkwọ na-eke ọ dị mbido chụwa gị ibido ha afụba ya <laughs> ibido ha na afụba ya ịnwa anwa kpaa afa mana nke ebuka obi akwụwọ ngụ ka onugbu ndị ụka ọmụnwa ka a na-akpatara gbagweri ife eji achụ ndị ọzọ ahụhụ obere ihe ife eji achụ ndị <laughs> echi kịta ije ahụ a lot of people ji eje na nke ebuka obi na-agwa nna ya na ha nọkwara lụlọ ebe ji iwe a na-achụ ha ọsọ <laughs> ozi ọma chukwu nke echiri ọchị <laughs> Emmanuel best maka <laughs> iwe na-atụ ndụ ụka egwu ibe na-atụ ndị ụka egwu awụdobe obere ihe na-atụ m egwu ha ga-alọta dị na nlọda abalị ka hụrụ ụnụ niile kparịrị ụnụ alọtaghị na nlọda ụnụ na ụnụ ga-alọta na nlọda n'abalị ka ụnụ kparịrị ebuka obi ọgara ha azụta ụnụ niile o ebidokwere m ọgụ m o imechikwa ha n'anya ka ịla hụ ụlọ gị na-abụ m open heaven many of them ga-aparịrị n'abalị a and watch ihe a ga-ekwu echi na nke Ebuka Obi ha ga ụlọ ụlọ alọta ha na nlọka mbụ ihe ma na-achụgharị ụlọ mara na ọwụmụ ife Ebuka Obi gachi within that first words na soli nane gari nane chano ngoli shai nae ono ne chano ngoli hwe buko bio chai kaso chimo yu ashe wo mwana ne owo owo owo sone omehibe jigeme ụmụ nwaanyị nna awankiri ibe ọsọkọba alaghị ibe nna emebe o mere onye na-akọmplen ong'wetgo onye nokethre complain on traditional wokendi wacharari because adding good even neme laikiri <laughs> ya awụzighị m ụmụazị ya gwa ha onye amama ọfụma sịrị <laughs> kenele m ụmụka meele gị ọmụnwa <laughs> eh? agwụbeghị ahụ mmụọ niile ahụ nọ di ya agbaghara ọsọ ọmụnwa inekwu anya ịfụnafọ gbakwuru m ọsọ ba na mmadụ onezigwara mmụọ niile ha ọsọ ka mazikwu gbara m ọsọ na mmadụ si ọbụnwa mmụọ niile ha agbaghara ọsọ mgbe onye owo nọ n'elu m nso ukwu ji aka ga aka ife ọma achụ nna ịbịabanụ be m ga-edo yunikiri ga-edori bịanụ ka eze nwaanyị na ekwesịghị ka a na-etere ete gị wute disiwan onye kụrụ gị ọkpọ n'ọnụ ka ị na-abịa n'ụzọ ife ọma asụ onye zara ife ọma n'afa ọ na-emefụta ya na omume lukate ọmarịcha nwa be anyị kwesịrị nne naghachi azụ bie nọ jos naghachi nwa obere azụ bịawakwa egen ọ ife ọma ka ewu ege m atọ ọnụgụ mee gị were ife ọma asụ onye zara ife ọma n'afa ya na-emefụta ya na omume so iwu nwa be achụ ndị onye isi ọbịa ga-ewu ọ bụrụ na ịnụbeghị di gị ịkpọrọ ya na wasapụ kwan na ịnụ na dị di gị na ala gị ka ị na-akọmuniketi wit ụmụnne gị kwan na WhatsApp ke nke na-abịa eso ị na-ewishi nke etie m ibe naanịkwa ọmarịcha be anyị nkwesịrị <laughs> ị na-ahazi ka ịnụọ na dị gwafụta ka ọgịrị ka iso <laughs> <laughs> na nne be kadiga osoko no mungo problem ojiwere chofogo na be inata wandu be na engwe muno hmm? I live in Berlin in Berlin be hidata <laughs> ku Berlin wo isi bina Berlin Berlin <laughs> isi bina be hidata Berlin na ibina Berlin ne <laughs> na ashe omo nguru denke dɔm ehe na-azị astrodas abagonwa ife ọma mewe ife ọma abagonwa ife ọma nne mewe ife ọma na-eme ife ọma afagowa ife ọma do good <laughs> na-eme ihe ọma mmụọ anyị so ngwa jide ejije ọma n'ife ọma ka m ji gị aka isi ọta eji m gị aka n'ife ọma gị mebe ife ọma gị ahụ hmm? mebe ife ọma gị ahụ do good ọ bụrụ na o mere enyi nwa gị na ya na-ayị enyi nwoke jee meere ya good jee meere ya ife ọma ọ bụrụ na o nwere onye kpasuru ha iwe enyi go and do good for the for him. abago awa ife ọma emekwana ife ọjọọ n'elu ụwa na mmadụ mee gị ife ọjọọ were ife ọma kwụọ ya ụgwọ <clears throat> oke ibi na berlin <laughs> o chekwa awụ nnene obada mụnwa ama <laughs> onne ya nnọfa na onne anyị nnọfa <laughs> iwishie den ịnụọ nna dị ka iso ịnụọ nna dị you've won the battle already Lezere bredy. nna emebe ibe ọnwa ka o ji adọrọ hụ na mma ibe gị niile wuru ewu ma ụmụ nwoke niile na-agbara gị ọzọ omezighị onye je na-agbara gị ọzọ onye ọwụla ime itiri be anyị na-emere ya ihe ọmatọ the rest of your life ị gaghị enwetakwa obi mgbawa again abagowawa ife ọma agwụchago ọgwụ niile esuo ọfọ n'isi ọma gị ahụ baachụ ka a mụrụ so ibe ọma ka ije na-eme ịbọchị ọnwụ na ijere mee ibu ọjọọ ọkụọ ha n'ahụ were ibe ọma gaba nwoke na-enye ha ị na-enye nwoke ihe were obi niile nye ya ibe ahụ <laughs> nna asụ nje kwado ọrụ jewe eme chụọ n'ọrụ ndị isu ọhịa e were e were ogene brodkast ya mebiriwu ya ọnwụ ọrụ a nna alụ ka nka ji wụrụ onye ya ka na-atụfụrụ ọnụ ọnwụhụ ma na profaịlụ onye ọbụla ife aba nwụwụ mmadụ maana na onye isi adịghị mma so ọsọ nsọ ọrụ a nka na-alụwo na nka na-ala ha ụla na-etete na-emuvu emuvu na-abata so maka mere ụnụ you're wetin for me naghị eche m wụrụ na ị na-eche m bịa na m wasapụ mana ị naghị eche ma ndị ọ bụrụ na ịwụ onye isu ọbịa ị mara na <laughs> na ejina kpụrụ izu ụka onwe ka ọ wụrọ nri onehe ka ọ dụ so ọmaka mere onye ọwụna ka emesịa na wigosi tumoro onye ọwụna kpọrọ m afa n'elu platfọm gaa na ọchị onye ahụ ọ ga-awụrịrị nollywood ọ ndị eduri edu mana ha dị welcomed because ha dị dead on arriving so ọmaka mere unu niile i love